Music at nigeriannicevibes.com. Uh, eh, otu level one? Esther CG. Igbo boy for life. Typebeat.com. Mbunye money, why we lose say? Igbo boy. I'm an agbaka ọkaba. Igbo boy. Enwele money but unwe chukwu na. Igbo boy. Enwele omego but ịchọ ka ito mafa. Igbo boy Akalaka Madigo for real Igbo boy I CJ nwa 04 plus 2 Igbo boy Mbolo bata ka ọ na-akpọtụ worldwide Igbo boy Akachawa God come and take place Igbo boy agbagidegwo m mbọ ka ebe jeje okpocha na-agba bọ agụgidegwo skul ka ebe bishọp na go Bible I try my best to make things peaceful mannerful way mana ndị aplikoti i will no go anywhere you no know me but you want to know my matter and if you know my matter ọ dị n'igbo gị ka peli koma ask people like emmanuel eze nwa 043 aka lotis m na-adịga agbagidegwo mbọ anyachagwo ike ka ebe a na-aṅa tipa so nothing for this world oge ever shake me right from mgbe messi na-eme ihe ego n'ogbe amụ na the guys ụzọ afa mgbe a na-eme ihe so we on out to enter cj on two level count igbo boy bunye gị the money why will you say ama na agbakabịa ọkaban enwele money but nwe chukwu na enwele m ego but to mafa akara aka madigbo for real Esther CJ nwa 04 plus 2 mbụlụ bata ka ọ na-akpọtụ worldwide akachawa god goma take place Messi dịka Coban of Chipris Imoni Eze Okafor aka Jawizaza obi koba ha cha bụ igbo boy apụtago na kanza ma one mbute koko na-akpọtụ worldwide ndị ajọ mmụọ si na onwele be nza jeje arụ nobody but arụ myself arụ my generation oke mgbe a na eme fọfọ fathers wey you were there and don be surprised na we we makwuo gị alụsị for you to believe ona bụ confirmed traditional igbo boy gbachukwu na biko mebe ebele ota ha idiche ota kọprobe ndị iche iche never you compare us on man maka ifo adigo fotop refo mgbe na ụwa n'ime stik ebe a na-awụ concrete but now dream to be rich dey show go and i receive many advice from my fellow men i hear many advice from my mom also sị nwa m gaa n'ihe na mma so chukwu na biko mee ka na mma ekwu ka plan banye offline maka nchọ ịbụ the next igbo billionaire igbo boy bunye gị the money why will you say igbo boy ama na agbaka bịa ọkaba igbo boy enwele money but nwe chukwu na igbo boy enwele m ego but ịchọ ka mafa igbo boy akara aka for real Igbo CJ nwa 04 plus 2 Igbo boy bata ka ọ na-akpọtụ worldwide Igbo boy akachawa God gọma take place Igbo boy